we shining bright and of the rising sun, shining on the sky, shining on the ground. Aliwanile Aloma, city of the pantry, generation of the warriors. This is where I grew up my life. If you're coming back from the west side, drive to Wasaba, through to Onitsha. I feel whether it's you're so good. That's how I met a woman so calm. It's getting hard working, uh-huh, and Children, boys and girls, mama and papa. God's Anyị siri ike ebe anyị si bịatịla aka anyị zụrụ n'elu zụrụ n'ala zụrụ n'okpuru ala ụmụ Igbo anyị bụ oche